Anwansi ka mbe na-eme mgbe ọ na-akwado ịgafe mmiri riri enyi Anwansi ka mbe na-eme mgbe ọ na-akwado ịgafe mmiri riri unyi. It is a bravado of extreme proportion when a tortoise is preparing to cross a river that drowned an elephant.